bụ ụmụ ọdịnarị nje a na-eme eme ọ dị very important maka na di na nwunye na-akwọrọ iko ịmara na ọ na-emeta nke nwaanyị n'isi na-emeta nke nwoke n'isi wete atụ njọ di na nwunye ama ntụ ụtọ wete atụ njọ girlfriend ama ntụ ụtọ onye ọbụla akwara dị na-alụ n'idiri ime njọ maka ọ bụ na imerọ njọ ịma na onwe eh, eh, eh, ọ ya enwe ka ọ dị ọ ya enwe ka ọ dị rogbagbuo nna ya ahụ ọhaneze ndị igbo ekenekwa m unu ọzọ na m abịakwana ka nsị ara biko na anọ m vidiyo onye onye je jizọs bụ unu mee onye jizọs bụ unu mee ọ sị na ime njọ amaka na ime njọ n'ọmakata mmadụ n'ọbụ ọmụmụ asaa ahụ na ime njọ mgbe ama n'ọmaka ndị njọ ka jizọs ji ebe n'uji na-asị biko onye eze onye ha ka a na-akụziri ndị ụnụ ụka gị biko nụ ihe ha kwuru na akụziri ndo na-ekwugo m ihe anụnwa na one of my followers no na edina n'ọgụ edina n'ọgụ mere reincarnation bụ ihe anụnwa maka na um, enweghị ihe dị iche onye eze jizọs na edina nọ maka na tichin ya niile na-abụkarị mkpụrụ isi na na mkpụrụ isi na na nke nke bụ na isi ekwe ịkwado ịpụta unu nwa ịpụta nnọọ mepee ọnụ si mmadụ ibe gị na n'ime njọ amaka na sọsọ nke dị against ya bụ nke n'igbu mmadụ so ịdị against mmadụ jee n'alụ mmadụ ịbịa nwunye ya ịdị against mmadụ ịnalụ mmadụ ibie n'ihe n'ike ị na-asọpọtụ mmadụ ịnalụ mmadụ ibe ihe n'ike ị na-asọpọtụ mmadụ ịnalụ mmadụ nwunye ya ị na-esọpọt of mmadụ ilesi mmadụ ihe bụ fake ilesi ya n'onu original ị dị nsọpọt of ihe ndị ọgba ọgwụ na-eme ọ ya bụ ịbịa ka elesi gị ezigbo ọgwụ ewere nke awa anya gị nya ịdị nsọpọt ya ị dị nsọpọt nticha some men of God na-eticha their members form of now fasting and prayer and deliverance kini nwana whatsoever ha na-akpịa ya dị support of it ịdị m support of mmadụ ile ego mmadụ ibi hmm, ekenekwa m unu ma ndị na-eje na nke onye eze ma ndị na-agba afa ma ndị na-asụ ụchụ makwa ọgwagwu nnọọ onye nwaba aka na-asụ ụchụ nweghị ụchụ ka njọ karịa nke mmadụ ji aka ya wee gbaa onwe ya das ụchụ nke mmadụ ji aka ya wee gbaa onwe ya biko achọrọ m ka unu ga eme ntị ka unu neneka m vidiyo onye eze jizọs aka mma n'onwe ihe unu ya ghọta na ya maka m na vidio na vidiyo ha ihe nghọta n'ime mgbe na-asịrị ududo ụmụ igbo kabarụ nene vidio ka ịnụ ihe onye eze jizọs na-ekwu bizon ịsọpọtụ ajọ ihe na ana igbo anyị especially maka ọrụ nwechi okwu na davido njiwe na-asị na onye a olu osozi sorry to say this mana osozi this is not the pattern of the bible na-enye na vidiyo anaghị na-anachi ata azụ ọzọ abụkwa ọzọ ọzọ asị m na ọ bụrụ na ada eme ma na mbịba jizọs bi enwere isi e, maka na jizọs bịa maka ndị njọ ee njọ dị njọ bụ igbu mmadụ igbu mmadụ adịrọ mma ee igbu mmadụ abụrụgo mọda maka na igbuo mmadụ ije zaa mọda kesi mana onye ọbụla na-eme njọ ka gwa ive nyi wee sị na njọ dị impọtant no dipend ụdị njọ mana nke na-asụpọtụrụ bụ igbu mmadụ dị n'ọka ilu kana nke afọ aja na be nna m sọrọ ya nsọ igbuo mmadụ ejide ya ise kpọrọ igbuo ya nke m mana ibe ya isi na njọ dị mkpa bụ na onye ka ka m bido na ndị biznes onye butere apịawo nna lala ya tu naira ọsụsụ gị asị omego njọ and eh, onye na-agba ọsọ ana somebody si na ife onye ga-ele ana ya bụ 20 million ije lee bie mmadụ 50 million ife ọ n'imego njọ so njọ dị important E, ụfọdụ ji njeli nri maka na ndị gị na nwunye anyị na-akwa iko unu na-eme njọ so bifo ikpe m ikpe na dis topic na jiri nwa ka ị ghara ikpe onwe ya ikpe ka ị ghara ịtụkụ komkom e, because na bigin from January this year agụba ndị kwa iko ha kari asịsị gbube mmadụ kịta ịma n'ụwa ya agwụ so na a na-eme njọ andọ maka njọ mere Jizọs ji wee bịa maka ijee na ụmụnna ebe a na-aza ana na-abụrụ anaghị imego njọ onye kpụrụ mmadụ maka na o ji ego jee gbochie imego njọ eh, maka na imego onwe chineke ebe onye afụ nọ sọsọ nke nna asọpọtụrụ bụ igbu mmadụ mba sọsọ igbu mmadụ ka nna asọpọtụrụ asọpọtụrụ m maka na igbuo mmadụ aka m adịrị ya ka onye a mere oyibo ji wee nọdụ ya gọọmenti ji wee nọdụ ya mana ọ bụ ma ọdịnarị nje a na-eme eme ọ dị very important maka na di na nwunye na akwarọ iko ịmara na ọ na emeta nke nwaanyị n'isi na-emetụta nke nwoke n'isi weta atụ njọ di na nwunye ama ntụ ụtọ weta atụ njọ girlfriend ama ntụ ụtọ onye ọbụla akwara dị n'alụ n'idiri ime njọ maka mm, e, ọ bụrụ na imerọ njọ ịma na onwe ọya enwe ka ọ dị ọya enwe ka ọ dị chineke kere spam ma lizi nwaanyị o ji wee ke spam maka ndị ya pụta kịta asị ọkwa pastọ akwa ndụ na pastọ mba abụrọ m ụdị pastọ nke ụnụ ahụ lida m e, abịa na azụ ha kwatuo aja onye ọbụla na-akwa iko na-eme njọ and without sin amazi m nwere isi na jisọs bịa nso mm, na nke nna asịkwa tọrọ bụ igbu mmadụ ma izu ori ma ọ bụ izu ori ma ọ kidnapin kidnapping adọrọ mma gekwanụ m ntị ọfụma onye ọbụla na-eme kidnapping ejide alụ ka ị na-eme onye ọbụla na-ezu ori ị na-eme alụ onye ọbụla na-egbu mmadụ na-eme alụ onye na-eje edebelụ mmadụ nsị onye na-eji ọgwụ egbu mmadụ e, eje ekechi mmadụ ị na-eme alụ ibe niile ọ bụ ọgwụ ya bụ njọ na-ekwu ọ bụrụ ya bụ njọ na-ekwu ekenekwa m ụnụ tedibenji gbuo ụnụ kịta bụ na njọ dị mkpa ọ bụ ma njọ ọ bụ ma ụmụ nje akwara a ya na-eme nje akwara maka na ọ bụ na imere ya ọba nke repin and ije repin ịfụ na ịtọ iwọchị ya bụ na ọnwa onye ya bụ ọ bụ na ọ kwala ike edem ya nọ nọ so na-ekele ọlụ eke ekenekwa m unu ngwa bịa jọọji amụ ka m <coughs> ọ bụrụ na ijee narụ mmadụ ego ka ị merie advataiz imego njọ ha bikos ị narụ ya ego ị kwesịrị ịnara ya ego a ị kwesịrị lilituo ka ịma na m agatara ya so na njọ bụ njọ gee m ntị maka ndị holi adam nwa eje ee eh, eh, nje akwara nje akwara abụrụ njọ akwara m'ọsụ na-alụ ọlụ memetakwa ya na-ebu pastọ akwara m'ọsụ na-alụ ọlụ onye si ga-eme na nje akwara ọchọ ka ị nwụrụ onye ọbụla na-ele ife ga na-enwe ga na-eme nje akwara ee eh, maka na nje akwara dị important ya exercise ka ọ bụ ee so na gị bụ ịbụ onye si na njọ eh, na njọ adịra mma na nke a ọkwa ị na-eje ụka ma na ị na-ebutaka 1 naira lee ya naira oh, igwe a na 1 naira echiri na ile ya 2 naira pancha bụ njọ njọ nke nna sọpọtụrụ bụ igbu mmadụ maọbụ kidnapping maọbụ izu ori eh, ọ bụrụ ma nje akwala ọ dị for very na ọ dị important onye ka kraịst ji wee nwụ na-agwa ịnya gbagbuo nna ya ọhaneze ndị igbo na-abịakwa na-abịakwa m ọzọ ka nsị ama m niile si dị vidio na nwere ihe ọzọ okwukwa na dị vidiyo nchekwa unu ka anyị kụwa ya ntu n'isi n'okwukwa sị na na onye jee ije zụọ ahịa zụta ahịa 1 naira ojijele 3 naira biznes dị biznes na as na onye ahụ asịghị gị na ihe a bụ na ihe a bụ ọgwụ malaria gwa na ya bụ ihe bụ ọgwụ afọ ọsịsa lesi gị ya ahụ ịma na nọtụa na asịma na gị na ihe a bụ panadol ndị ọzọ na-ele 20 naira nke m bụ 50 naira ọ dịghọ gị mma ị gabala onwe gị this is gịnị business and business bụkwana business onye again onye again na this kind of teaching pata na-ekwulosi na onye Jesus is right because most of the comment na afọ ndị mmadụ pụta unu mana ihe bụ ihe abụ ajụghị unu ka na-ekpudi ya isi na ana na-asị ya na na ride on ride on ụkwara na ajụ ihe ajụ ijikwana n'ili gị ego kpọba ajụ ihe ihe ọma Chikeọkpara gụrụ egwu si na oju nwa nkịta isi ọtaba ma onye nwa maka na unu esowe kpube ha alụ okpu eze na ihe alụ were ọchịchị ọ ya achịgbakwa onye ukwu chịgba onye nta okwu ewe bụrụ na ebe a ka mma anọ ebe a ka mma anọ na-egwu ụwa niile eziokwu maka unu bụ ndị mmadụ unu ajịghọ ntị anụ eziokwu ọkwefe ọnya onye ezi eburu unu gawa ewe una n'ụnụ ọ na-akwa gole n'egwu karịa m ego wea n'ụnụ onye eze gwu karịa una ka o wee una n'ụnụ n'ọgba sọskraịbụ na chanel agbe notifikeshọn kwunu unu solokwana anyị na-enweta notifikeshọn mgbe ọbụla itinye vidiyo ọfụ ekwuchakwa mkpa ha m n'ọnụ ndị igbo na-asịkwana ka ọ dịla onye ọbụla mma folokwana anyị na chanel aka bụkwana igbo channels tv na fesbuk sọskraịbụ kwa to our igbo channels tv na youtube folokwa na instagram ọka bụkwa ofu afa igbo channels tv na-asị ka ọ dịla onye ọbụla na mma ka anyị e mgbe ọzọ nwa igbo